ekene dịrị chukwu onye kere ụwa niile onye anyị na-ekpere isi anya onye anyị na-efe onye anyị na-adabere na ngọzi na chu ngọzi na otuto chukwu dịkwara onye ozi ya bụ muhammad sallallahu alaihi na ndị ezinụlọ ya ma ụmụazị ya ndị ya na ha biri nakwa ndị so ha n'azụ ruo mbosi ikpe ndị igbo ndị mma ka anụ nka unu anwụchiri ọ bụkwa m anyị ụmụnne unu mụnwa bụ jibril ụzọma ugiri nakwa nwanne m nwoke bụ harun eze abịagokwa ọzọ n'ije n'iru iwetara unu ihe gbasara inwe okwukwe na ofu chukwu nakwa inwe okwukwe na ihe gbasara okpukperechi nke islam ka anyị jee n'iru n'ịkọwapụtara unu ihe gbasara ihe mejupụtara okwukwe a ụmụnne anyị geenụ ntị ma tọọ ala ma geenụ ntị ka nwanne anyị nwoke bụ harun barista harun eze were ikuku الحمد لله والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين wa ala alihi wa آله وصحبه أجمعين أما بعد السلام wa ورحمة الله تعالى وبركاته ndị Igbo ndị be anyị ndị kwere ekwe na ụmụnne anyị niile ebe ọ bụla n'ụlọ na-asị unu assalamu alaikum wa otuto na ngọzi ka Chineke duru unu anyị ka na-agụpụtara e, e, nwa anyị e, nkụzi na ime akwụkwọ nwanne anyị dere nke afọ ya bụ muhammad ibn ibrahim ibn abdullahi atuwaijiri yanwa bụ onye dere akwụkwọ a na ike chineke nyere ya iji wee kọpụtara anyị nghọta maka akwụkwọ nsọ ihe chineke zụtatara n'ime akwụkwọ nsọ ya bụ alquran karim na nkụzi onye ozi nke chineke bụ anabi muhammad sallallahu alaihi wasallam anyị n'ụbọchị nke gara aga gụpụtara anyị maka ihe anyị kwesịrị ịghọta maka ife chineke sọ naanị ya inwe okwukwe na ebe chineke nọ n'onweghị onye ọzọ anyị kwesịrị ikwe na ya dịka chi anyị maọbụ chineke maọbụ olise abiligwe na-abụghị ọsọ nwa. bụ onye anyị na-ekwu maka ya anyị kwesịghị iji iwe ihe dịrị ya wee nye onye ọzọ maọbụ nye ihe ọzọ anyị kwesịrị iji afa afa afa dịrị afa mkpọkụ ya na wee kpọọ onye ọzọ maọbụ nye onye ọzọ anyị kwesịrị iji e, ihe dịrị chineke wee nye ihe ọzọ maọbụ nye onye ọzọ ọ na-akọwakwa sị na wa annahu subhanahu wa ta'ala huwa almustahaq lil ibada wahda na ọ bụ Chineke ahụ sọ naanị ya bụ onye kwesịrị ka enye ofufe onwe ha onye ọzọ nwere nyawa bụ ekike ịnata ofufe n'aka anyịnwa bụ ndị mmadụ na-abụghị ọsọ Chineke wa anna ma'bud siwahu fahuwa batil ihe ọzọ maọbụ onye ọzọ anyị na-efe maọbụ eh, anyị na-enye ofufe na-abụghị ọsọ Chineke abụghị ezie ọ bụghị ihe anyị kwesịrị ime wa ma'bud siwahu fahuwa ihe ọzọ a na-enye ofufe na-abụghị ọsọ chineke abụghị ezi ihe ọ bụrụ mmadụ ị ga-amasị na ọ bụghị chineke ịkwesịghị ife ya ọ bụghị ezi ụzọ ife mmadụ dịka onwe gị rapụ ife chineke ọ bụrụ okwute maọbụ ukwu osisi ka ị na efere ị kwesịrị ịghọta na ọ bụghị ezi ụzọ maka na chineke kere ụwa niile bụ onye kwesịrị yanwa onye nwere ekike ịnata yanwa bụ ofufe n'aka anyị wa annahu subhanahu mutasif bi sifatil kamal chineke nwere mkpọkụ afa dị iche iche a na-akpọkụ ya juru eju maọbụ juru anya onweghị mbebe ọbụla dị na na n'ebe chineke nọ ọ bụrụ onye na-enye ihe oriri onweghị onye ka chineke nye ihe oriri onweghị onye chineke ihe chineke na-anaghị enye ihe oriri ọ bụkwa osisi chineke na-enyekwa osisi ihe oriri ọ bụrụ mmadụ chineke na-enye mmadụ ihe oriri ihe ọzọ nke anyị maara nke anyị na-amahụ anụmanụ chineke onye na-enye ihe oriri huwa mutasif bisifatil kamal mutanazi an kulli aibin ihe nwere ihe mbebe ọbụla dị na dị n'ebe chineke nọ lahu wahduhu lasmaul husna ezigbo afa niile bụ chineke nwe ya wasifatil afọ a elu niile bụ chineke nwe ya onye nwa bụ chineke bụ onye na-agwa anyị n'ime akwụkwọ nsọ ya na n'isiokwu nke a na akpọta ọha na amaokwu nke asatọ n'ime ya ebe ọ na-agwa anyị sị allahu la ilaha illahu lahu al na onye nwa bụ chineke allahu la ilaha illahu onyenwa bụ chi onyenwa bụ olisa bụ n'igwe allah ndị arab na-akpọ ya e allah ndị bekee na-akpọ ya god the almighty ndị igbo na-akpọ ya e olisa bi n'igwe maọbụ chineke la ilaha illahu onweghị ochie ọzọ na-abụghị ọsọ naanị ya lahul asmaul husna afọ a ezigbo afọ afọ ọma niile bụ yanwanwe ya yanwanwe afọ ọma niile lahul asmaul husna allahu jalla jalaluhu wahid chineke bụ otu ka ọ dị la sharika la enweghị ịtanyere ya n'ofufe ahad la masila la ọ bụ so ya onweghị ihe ọzọ dịka ya onweghị ihe dịka chineke anyị niile kwekọrịtara aka na onweghị ihe dịka chineke onye na-aga okpukperechi kristianiti kwetara aka na onweghị ihe dịka chineke onye kwere ekwe n'ụzọ nke chineke bụ ụzọ islam kwetara aka na onweghị ihe dịka chineke ndị ọzọ ndị ọgọ mmụọ kwetara aka na onweghị ihe dịka chineke mana anyị na-efe chineke n'ụzọ ekwesịrị ife yanwa bụ chineke yanwa bụ nsogbu anyị nwe la wa asma'i onweghị ihe dịka ya na onwe ya onweghị ihe dịka ya na afọ ya wasifatihi na mkpọkọ afọ ya onweghị ihe dịka ya na ịtụ ya afa ịtụ afọ ya onweghị ihe dịka ya wa afali n'ọrụ ya niile onweghị ihe dịka ya onweghị na-arụnwu ụdị ọrụ chineke na-arụ kedu ihe ị ga-eme n'elu ụwa dịka ọrụ nke chineke ị ga eluigwe ị ga ọnwa ị ga anyanwụ ị ga mmiri kedu ihe ị nwere ike ikepụta n'elu ụwa dịka okike nke chineke ị ga-enwewu ndụ mmadụ ọ chineke bụ onye onye bụ ndụ ndụ ruo o were nyanwa bụ ndụ n'igburu mmadụ ọ bụghị gị nwa onye, nwere ndị gburu mmadụ maọbụ chọrọ igbu mmadụ ha gbusie ọ dị ha ka ha egbugo mana chineke onye nwa bụ onye ndu dị n'aka yanwa bụ onye na-ewepụ ndụ na arụ mmadụ si n'oge ndụ oge onye ahụ erube ịla emesi ihe niile onye ahụ ka dị ndụ maka na Chineke bụ onye onye ike ndụ na ọnwụ dị n'aka onweghị onye ọzọ ike ndụ na dị n'aka dịka Chineke nyawa bụ ihe kwesịrị ịghọta e lohul muluk bụ onye nwe eze ọchịchị nyawa bụ onye nwe ọchịchị onweghị ọchịchị nwere ike ịchịta n'elu ụwa e, dịka dịka ọchịchị nke chineke feraun nyawa bụ fero ọ chịchara ndị ibe ya bụ ndị ijipt o wee chee si na ya nwa bụzi chineke na ya nwa bụzi chi ha mana chineke mechara gosi ya si na na ọ bụ otu n'ime mmadụ ya nwa bụ chineke kepụtara n'elu ụwa kedu ihe chineke ji wee gbuo ya mmiri nkịtị mmiri nkịtị ka chineke ji wee were ndụ firaun oge ọ na-anwụzi ọnwụ n'ime mmiri ka ọ siziri a ah, ugbu a ka m kwetaziri aka na onweghị ochie ọzọ m kwesịrị ife na-abụghị ọsọ olisa bi n'igwe mana oge agago ikweta aka onye na-ekweta ha aka na chineke mgbe ọ ka dị ndụ mgbe oke nwere ike na arụ ya mgbe arụ ọnwụ na-enwetabe e, ya oge uze mgbe ahụ o doro gị anya na ịnọdụ n'ọnọdụ ọnwụ bụzi oge ị ga-asịzi chineke na-ekwetago m na gị o nwere ikekwa ọ bụ ahụ na na oge agagozi mgbe ahụ ọ bụ ugbu a ị na-anụ ozi ọma nke chineke ọ bụ ugbu a obi gị na-asị gị na onweghị ochie ọzọ ị kwesịrị ife na abụ ọsọ chineke ka ị ga-anabata nyanwa bụ chineke wee fere ya n'ụzọ ịkpọrọ ya isi n'ala nke ndị kwere ekwe n'ụzọ nke chineke ụzọ alislam na-eme e na-etuzi anyị afa ndị ọkpụ isi n'ala anyị bụ ndị ọkpụ isi n'ala maka na anyanwa bụ otu chineke siri ka anyị na-efere ya ndị mmụọ nsọ chineke na-akpọrọ chineke isi n'ala ndị ozi ọma chineke niile chineke zụtatara n'ile ụwa onweghị otu n'ime ha na-akpọrọ chineke isi n'ala nna anyị adam kpọrọ chineke isi n'ala ozi onye ozi onye ọma nke chineke bụ e, e, e, ibrahim abraham kpọrọ chineke isi n'ala Mozis kpọrọ chineke isi n'ala musa alaihi chineke gọzie ha niile harun eron bụ chineke gọzie gọzie ya kpọrọ chineke isi n'ala isa alayhi salatu wasalam mbụ jizọs kraịst chineke gọzie ya kpọrọ chineke isi n'ala muhammad sallallahu alayhi wasallam chineke gọzie ya kpọrọ chineke isi n'ala ndị oziọma chineke a niile ọ bụrụ na eziokwu ka ọ bụ na ha kpọrọ chineke isi n'ala o nweghị onye ị ga-ajụ ọ sị gị mba na ọ bụghị eziokwu ọ onye na-amahụ mana ilebanye anya n'ime akwụkwọ nsọ chineke niile ị ga-agụpụta ya n'ime ya na ndị ndị oziọma chineke niile kpọrọ chineke isi n'ala fee ya nwa bụ chineke so ya ọ bụ na ha niile a bịara ịgbasa ọma nke chineke kpọrọ chineke isi n'ala wee fee nyanwa bụ chineke so ya kedu ihe meziri isi na anyị nwa bụ ndị mmadụ ha bịara ịrọpụta anyị idupụta anyị site n'ụzọ ekwensu tinye n'ụzọ nke chineke ga-ajụzi na ịkpọrọ chineke isi n'ala ọ bụ ịnụpụ isi na iwu chineke na ịkpụ isi n'ala ka ekwensu ji wee nweta tamafụ na nchụpụ na alaeze nke chineke anyị kwesịrị ịmakwasị na anyị jụ ịkpọrọ chineke isi n'ala maka na chineke bụ onye si na anyị kpọrọ anyị isi n'ala anyị ga-enweta atamafụ na nchụpụ na alaeze ịbanye alaeze nke chineke ka ebe anyị ga-agbazi ọ bụghị ebe ọzọ na-agba ọkụ mmụọ na-ayọ chineke ka ọ zọpụta anyị n'ịbanye ọkụ mmụọ chineke zọpụta anyị n'ịbanye ọkụ mmụọ ọ chineke bụ onye alkhalku wal amru wahdahu nyanwa bụ onye nwe okike nyanwa bụ onye nwe iti iwu nyanwa bụ onye nwe ike iti iwu onweghị onye ọzọ nwere ike itiri anyị iwu anyị erubere ya isi dịka otu anyị si ya erubere chineke isi wahdahu la sharika la onweghị ihe ọzọ eji atanyere ya n'ofufe huwa wakulu siwahu mamluk la ya bụ eze onye nwe anyị niile na ihe ọzọ niile bụ chineke nwe ya chineke onye nwe anyị ọ afọ anyị na-etu chineke yanwa bụ onye nwe anyị maka na yanwa bụ almalik yanwa bụ onye na-enwe ihe yanwa bụ onye eze enwe ihe niile kullu siwahu mamluk la wa rabb yanwa bụ chi wa kullu siwahu abdullah ihe ọzọ niile mmadụ ma anụmanụ ma akwụkwọ osisi bụ ndị ori chineke abdullah anyị kwesịrị ife chineke ukwu osisi na-efe chineke anyị makwa chineke gwara anyị sị na ha na-efe ya nwa bụ chineke n'ụdị dịrị ha ukwu osisi anụmanụ na-efe chineke n'ụdị dịrị ha o nweghị ihe na-anaghị efe chineke n'ụdị dịrị ya ọsọ mmadụ bụ onye lụpụrụ isi n'ife chineke na udu kwesịrị ka ọ dịrị ya kedu ụdị ahụ dịrị mmadụ ịkpọrọ chineke isi n'ala huwa al-khaliq wa kullu wa nyawa bụ onye onye na-eke ihe niile n'elu ụwa ma n'eluigwe bụ ihe chineke kere eke onye ahụ mere chineke na-agwa anyị n'ime akwụkwọ nsọ ya nke bụ nke nke isiokwu nke bụ suratul ikhlas bido na amaokwu nke mbụ ga-eruo na nke ịnọ ebe ọ na-ekwu si a'udhu billahi minash shaitan rajim bismillahir rahmanir rahim قل هو الله الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد تنكسر قل هو الله أحد gịsị gịsị kwuo jiri ọnụ gị a wee na chineke bụ yanwa so naanị ahad ọ bụ otu chineke were ọnụ gị wee ya chineke na-agwa m onye ozi bụ anabi muhammad sallallahu alaihi wasallam na-agwakwa anyị nwa bụ ndị ndị ndị mmadụ niile chineke kepụtara n'elu ụwa si gị were ọnụ gị a wee kwupụta sị huwallahu ahad na ya bụ olise bi n'igwe ọ bụ otu naanị ya allahu somad ya olise n'igwe nwere ike nyanwa bụ onye nwere ike ọ naghị eche enyemaka na aka onye ọzọ maọbụ n'ebe ọzọ ike niile bụ na-arụ chineke n'ebe chineke nọ ka ọ dị ọ bụ anyị ndị mmadụ bụ onye na-achọ enyemaka na aka nke chineke lam onweghị onye mụrụ chineke amụghọ ya amụ lem yelid amụghọ ya amụ welem yuled lem yelid ọ mụrụ nwa yanwa bụ chineke lem yelid chineke amụrụ nwa welem yuled amụrụ ọnyanwa bụ chineke amụ chi anyị na-ekwu maka ya olise bụ n'igwe anyị na-ekwu maka ya ọmụrụ nwa ọ bụghị dịka mmadụ ga-alụ alụ nwanyị dịla nwunye ya nwunye ya eburu afọ ime o mesịa nwunye ya mụọ nwa a na-asị na nwa nwere nna nwere nne chineke bụ onye okike ihe ọbụla niile dị n'elu ụwa bụ chineke kepụtara ya chineke kere mmadụ kere adam o nne onweghị nna chepụta ya were aja wee kpụọ adam kụnye ya ume n'ahụ ya ọ bụrụ mmadụ adam enweghị nne nna chineke wee kepụta hawa bụ nwunye nwunye adam eve site na asịsa arụ adam wee kụnye ya ume ọ bụrụ mmadụ ọ bụrụ nwanyị iv ya nwa anyị na-akpọ hawa onweghị nne onweghị nna onye ga-asị na adam bụ bụ nna iv ihe a masị na adam bụ di iv na iv bụ nwunye adam mana ọ bụ site na arụ arụ adam ka esi wee kepụta yanwa bụ Eve ọ bụ na enwere ike isi na mmadụ na Eve nwere nna anyị sị na Adam bụ nna ya mana onweghị nne mana ihe anyị mara bụ na Eve enweghị nne onweghị nna Chineke bụ ike ya ka o ji wee kepụta Chineke wee kepụta Jizọs Kraịst n'elu ụwa site na arụ nwanyị otu o si wee kepụta hawa site na arụ nwoke otu o si wee kepụta eve site na arụ nwoke o kepụta jizọs kraịst site na arụ nwanyị jizọs kraịst nwere nne nwere nna chineke wee kepụta anyị bụ ndị mmadụ niile site na arụ nwoke na-arụ nwaanyị nyanwa mere ọ bụ na ị bụrụ adam bụ onye na-enwero nna nwero nne ọ bụ na ị bụrụ Iv, bụ onye na-enwero nna nwero nne mana ọ na-arụ adam ka esi wee kepụta ya ọ bụ na ị bụrụ jizọs kraịst onye nwere nne nwero nna maka na ọ na-arụ nne ya bụ mariam Meri ka eji wee esi wee kepụta ya ịhụzọ onye nwere nne ma nwere nna maka na ọ arụ nwoke site na arụ nwoke na nwaanyị ka chineke ji wee kepụta gị chineke wee na-agwa anyị si na innama amụruhu idha arada shay'an an yakula lahu kun fayakun Na ikike nke chineke oge ọbụla ọ chọrọ ihe ka o mee ihe ọ na-ekwu kun ya bụrụ ọ bụrụ ihe ọbụla chineke chọrọ ka ọ bụrụ ọ sị kun fayakun bụrụ ọ bụrụ ihe ọbụla chineke chọrọ ka ọ bụrụ ga-abụrịrị chineo chineke mmasị chineke ka adam bụrụ adam otu chineke si wee kepụta ya ọ bụrụ adam ọ mmasị chineke ka eve bụrụ eve otu chineke si wee kepụta ya ọ bụrụ eve ọ mmasị chineke ka jizọs kraịst bụrụ jizọs kraịst otu chineke si wee kepụta ya ọ bụrụ jizọs kraịst ọwụ mmasị chineke ka mụ na gị ji wee bụrụ mụ na gị otu chineke si wee kepụta anya anyị bụrụ otu anyị bụ ọ mmasị chineke ọ ikike ya ihe ọbụla ọ chọrọ ka ọ bụrụ ga-abụrịrị anaghị ajụ ya kedu ihe mere iji wee mee ihe a ihe mere iji wee mee nke a ma kedu ihe mere iji wee mee nke ọzọ mba lam ọ mụrụ nwa amụrọkwa ya amụ walam yakun lahu kufuwan ahad onweghị ihe dị ka ya nwa bụ chineke walam yakun lahu kufuwan ahad ihe dị ka ya nwa bụ chineke bụ chineke bụ onye nwere ike wakulu masiwahụ daif ihe ọbụla na-abụghị chineke enweghị ike wahuwa qadir nyawa bụ onye nwere ikike wakullu masiwahụ ajuz ihe ọbụla na-abụghọ chineke enweghị ikike wahuwa alkabir nyawa bụ chineke bụ onye dị ukwu nyawa bụ ihe mere ndị igbo na-asị chi ukwu esi na chineke maọbụ anyị akpọ ya chi ukwu maọbụ anyị akpọ ya olisabi afa dị iche iche bụ ezigbo afọ ya Huwal alkabir nyawa bụ onye dị ukwuu. wakullu ma siwahu saghir ihe ọbụla na-abụghị chineke dị ntakịrị wahuwa alghani ọhụ chineke ya ọ bụ onye ọgaranya wakullu ma siwahu faqirun ilayhi ihe ọbụla ọzọ na-abụghị chineke na-achọ enyemaka n'ebe chineke nọ ụmụ ogbenye wahuwa alaziz ihe ọ bụ onye nwere iz ya ọ bụ onye eze o nwere ndị kwuru si na afọ anyị na-eto onwe anyị eze eze ọhịa ebe a ka o si wee wee malite Al-Aziz ez Chineke bụ onye ez onye eze ndị Arab na-akpọ ya ez ndị Igbo na-akpọ ya eze ez eze okulu mmasịwa ahụ delil ihe ọbụla sogburu ya ihe ọbụla na-abụghọ Chineke enweghị ike abụrụ eze wahuwal haq chineke bụ eziokwu wakullu ma'bud siwahu batil ihe ọbụla ọzọ a na-efe n'abụghọ chineke bụ efu ka ha bụ nyawa chineke na akwụ anyị si dhalika bi anna allaha huwa alhaq wa anna ma yad'una min dunihi وأن الله هو العلي الكبير لقمان ọ chineke bụ onye eziokwu alhaq wa anna ma ihe ọzọ bụ efu wa anna allaha huwa alghani ya bụ chineke bụ eh, onye ọgaranya wa ike ya السلام عليكم ورحمة الله وعليكم السلام ورحمة الله وبركاته وانا نwoke a na gị na otu isi wee na-ewetara anyị ihe nkọwa nke a ndị Igbo ndị ọma otu a ka ọ ha anyị n'ọnụ n'ihe nweta nke dị taa ọ ga-amasịkwa anyị ka anyị nwee ike ịga n'iru na-ewetara unu ihe nkọwa nke a na mbọsị ọzọ anyị na unu ga-afụ tutu ruo oge ahụ ọ bụ mbụ nwanne unu nwoke Jibril ozoma Ugiri, onye ndu na onye nchịkọta ihe omume a, na-ekele unu ka nwanne anyị nwoke bụ harun barista Harun Eze na asụ unu na ọ na mma.